ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na-ede n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obi chukwuto na ebere chukwu site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olugbu eru nke dị n'ime Ibadan na ime Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a ka ọzọkwa ka nke chineke nke kachasị udo na dịrị ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'ihu n'ụbọchị nke taa ịtụgharị uche na akwụkwọ nsọ na ihe inwe ihe agbamume nke chineke ji kasị anyị obi n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ samuel nke mbụ isi nke iri na asaa ga-agụ amaokwu nke iri atọ na 19 wee n'amaokwu nke iri ise na otu 1 Samuel 17:39-51 Samuel nke mbụ isi nke iri na asaa amaokwu nke iri atọ na 39 wee ruo na amaokwu nke iri ise na otu ọ david wee kekwasị mma agha ya na uwe mwụda ya wee jisie ike ije n'ihi na ọ nwaghị ya david wee si sọl apụghị m iwere ihe ndị a jee n'ihi na anwaghị ha david wee yipụ ha n'iru ya o were mkpa n'aka ya na ya rọpụta onwe ya nkume ise kwọrọ mụrụmụrụ na mmiri iyi tie ha n'ihe ndị ọzụzụ atụrụ nke o nwere bụ n'akpa ya n'ebe ya dịkwa n'aka ya o wee bịaruo nso onye filistia ahụ onye filistia ahụ wee bịa wee na-abịaru nso kwa na-abịarukwa nso david nwoke ahụ nke na-ebu ọta ya na-ebu ọta ya na-ejekwa n'iru ya onye filistia ahụ wee legide anya gburugburu hụ david wee lelie ya anya n'ihi na ọ bụ nwata na-achakwa ọbara ọbara makwa mma ile anya onye filistia ahụ wee sị david ọ bụ nkịta ka m bụ na iji onwe gị were mkpa aka gị bịakwute m onye filistia ahụ wee were chi ya niile kọchaa david onye filistia ahụ wee sị david bịakwute m ka m werekwa anụ arụ gị nye anụ ufe nke eluigwe na anụmanụ nke ọhịa david wee sị onye filistia ahụ gị onwe gị nwere mma agha werekwa ube werekwa mkpụmkpụ ube bịakwute m ma nwa onwe m were aha jehova nke usu niile nke ndị agha bekwute gị bụ bekwute gị bụ chineke nke usuu agha niile nke izrel onye ịtaworo ụta ụbọchị taa ka jehova ga-emechibido gị onwe gị n'aka m m ga-etigbukwa gị wezụga isi gị na-arụ gị m ga-ewerekwa ozu ndị ọmụma ụlọ ụkwụ ndị filistia nye anụ ufe nke eluigwe nyekwa anụ ọhịa nke ụwa taa ka ụwa niile wee mara na chineke dịrị israel ya na aka mkpokọta nke a niile wee mara na ọ bụghị mma agha na ube ka jehova ji azọpụta n'ihi na jehova nwee agha nke a ọ ga-enyekwa ụnụ n'aka anyị o ruo mgbe onye filistia ahụ biliri bịaruo nso izute david ma david mere ngwa ngwa gbaa ọsọ ijekwuru usoro agha izute onye filistia ahụ david wee setia. aka ya tinye n'akpa ya wepụta otu nkume n'ime ya ma ma ya mata onye filistia ahụ na-egedege iru ya nkume ahụ wee bamie na-egedege iru ya wee daa gbuo iru n'ala david wee were ebe wee were ebe werekwa nkume kwa werekwa nkume gbaa onye filistia ahụ n'ike o wee tigbuo onye filistia ahụ mee ka ọ nwụọ ma mma agha adịghị n'aka david david wee gbaa ọsọ guzo n'elu onye filistia ahụ were mma agha ya mịpụta ya n'ọbọ ya mekwa ka ọ nwụọ o were ya bipụ isi ya ndị filistia wee hụ na dike ha anwụwo ha wee gbalaga ka chineke were ebere na afọma ya goziere anyị ukwu nke a ka onye anyị uche na ngọta na amamihe pụrụ iche na ngọzi si na jizọs kraịst bụ onye nwanyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ gịnị gburu goliat agba nke abụọ gịnị gburu goliat okwukwe david n'ime chineke isiokwu anyị bụ gịnị gburu goliat mmụọ nsọ na-eme ka anyị ghọta na okwukwe david n'ime chineke na mbọsị gara aga ka anyị bidoro mbụnadị e, mmụta nke a wee na-ajụ ajụjụ dịka si gịnị gburu goloyat na agba nke mbụ anyị fụtara mkpakọ na ihe ndị ọzọ dịgasị anyị gburu goloyat nkịta anyị na-achọkwara ilebakwa anya gịnị gburu goloyat agba nke abụọ ọ bụrụ na okwukwe n'ime chineke nke david nwere ọ bụ na anyị lee anya ka anyị si ogologo ebe anyị gụpụtara anyị fụ na mgbe na mbụ nwoke Goloyat bilitere agha nke a mgbe ọ fụrụ David ọtụtụ David apụta n'ọgbọ agha ọ kọchara ndị Izrel kọchaa Chineke ha kọchakwa David onwe na mgbe David pụtara akwụkwọ nsọ mere ka anyị mata sị na na o ji chi ya wee kparịa ndị Filistin o jikwachi wee kparịa wee kọchaa david ma ihe ndị a niile emeghị ka david na-atọ ụjọ ma ọ bụlekwa lekwana ya gburugburu n'ụjọ ma david ji okwukwe wee bịa ọ na-adị mma mmadụ inwe okwukwe n'ebe chineke nọ mmadụ inwe okwukwe n'ebe akwụkwọ nsọ chineke nọ mmadụ inwe okwukwe n'ebe okwu ya nọ mmadụ inwekwana okwukwe ọbụladị site na ihe ịrịba ama nke chineke mere n'oge nke ya nọ mgbe gara aga efu na ihe ndị a ka david tụkwasịrị ya ubi wee were wee bịakwute nwoke a mgbe e tiri uwe ndị agha na ndị nke eh, sọl david wusesi wepụrụ ihe ndị a na anya ihe ndị a ma o chetara na chineke nke mere ka ya tigbuo ọdụm na agụ n'ime ọhịa ọbụladị mgbe ọ na-elekọta anụmanụ ndị nke nna ya dịrị elekọtawa anya ọ sị na chineke nke a mere nke a n'oge gara aga dị ime ọzọ nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị ha chọrọ nke ịmata na chineke nke napụtara ya n'ọnụ ọnwụ ma n'ọnụ ihe mberede nke okporo ụzọ ma ihe dị iche iche na mgbe gara aga chineke aha ka bụ chineke nke taa ruo mgbe ebighị ebi akwụkwọ nsọ mere ka anyị mata na jizọs kraịst bụ otu ọ dị ụnyaahụ taa wee ruo mgbe ebighị ebi ọ dịghị agbanwe ọ dịghị agharịpụ tụkwasị obi n'ebe chineke nọ n'ihe niile ị ga-afụ mmeri nke pụrụ iche n'ihi na mmeri nke onye taa onye enyeghị mmeri nke echi o ji anwale okwukwe gị okwe ga-eweta mmeri nke kachasịrị etu a ka ị esi na-ebu n'okwukwe na mmeri wee na-aga n'iru n'aha jizọs a sị m na ihe ọbụla nke na-eche ya aka mgba n'iru na ha ga-ada dịka ọbụla dịka david si ya ata n'aha jizọs ile anya ịfụ na david ọ gatụghị azụ mgbe ọ na-ekwu ihe ndị ya niile mgbe o ji okwukwe na-abịakwute Goliat wee kwupụta nkwuwa okwu wee sị na Chineke bụ onye nwe agha nke a ịmatawo na agha ọbụla ya na anọ Chineke nwee echetago e na ihe ọbụla nke chere ya aka mgba n'iru ọ bụ ụkọ ego ọ bụ amụtaghị nwa ọ bụ enweghị udo ọ bụ adịghị n'otu ihe ọbụla nke na ya aka mgba n'iru ọ bụ ebe ị na-agụ akwụkwọ ọ bụ ebe ị na-azụ ahịa ọ bụ ebe ị na-azụ ụmụazị n'ihe ọbụla mata amata na chineke nke nọ n'ime ka ha na-anwali ọ bụ na iwere okwukwe bịa ị ga-afụ mmeri nke pụrụ iche etu a ka david si wee mee david awelachigha azụ david asị he na abụ maazị ma na ya gbara nke n'ihi na mgbe jeremaya sị na ya bụ nwata chineke si aga sị na chineke si ya ekwuna na gị bụ nwata n'ihi na ya ga-anọnyere gị ịbụrụ onye nke ya enwe mmeri etu a ka chineke si wee kwu asa na ịbụ nwata asa na nke a mere nke a ma nke ọzọ ma ọ na ezinụlọ gị bụ nke a ma ọ na iji bụrụkwa onye obodo nke bụ nta ekwu ihe ndị a niile okwukwe n'ime nke chineke ga-enye gị mmeri nke pụrụ iche n'ihi na a sị na akwụkwọ nsọ mere ka anyị mata na akwụkwọ nke hibru ego e, isi nke iri na otu ị ga-afụ ndị mgbamara ọsọ a n'oge gara aga ị ga-afụ ụdị mmeri ha nwere maka gịnị maka na okwukwe na onye ọbụla ya bịakwute chineke ibubu ụzọ nwee okwukwe iwere okwukwe bịa ị ga-emeri ihe ọbụla nke na-eche gị aka mgba ị ga-emeri ihe ọbụla nke na-ebilite imegide gị ị ga-emeri bụlayata ọbụla nke na-akwudo n'ụzọ gị were okwukwe bịa n'ihe ọbụla okwe ka ihe eji bịa nwere nzọpụta okwe ka ihe eji bịa nwee mmeri okwe ka ihe eji bịa wee merie ihe ọbụla nke kwuchiri ụzọ gị agha ọbụla nke dịrị gịnị agwa gị na okwe ka eji meri ndị a na-ekere anya mgbe david kwupụtara kwupụta ihe ndị a niile si ya na ọbụla dị na oji mma na oji ube na oji nke ojide nke ọzọ mgbe agha niile nke dị n'aka n'oji ha ncha niile mana nwa bụ david bịakwutere n'aha jehova were aha jehova wee na isi were okwu nke chineke wee na isi ọ bụ na nke a ị ga-afụ mmeri pụrụ iche ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ ikere nke pụrụ iche ma ị pụghị ime ihe ndị a niile na-enweghị jizọs kraịst ị ga-ebu ụzọ napụta jizọs kraịst ka onye nwe gị na onye nzọpụta gị achọrọ m ka ị mata na mgbe david nọ n'ime ọhịa mgbe ọ na-elekọta ụmụ anụmanụ na anụ ndị nke nna ya ya na chineke nọ n'udo o nwere nghọta na ya bụ nwa nke chineke bụrụkwa uru nke chineke mgbe ị mara ihe ndị a niile ị ga-afụ na ị gaghị enwe ụjọọ ị ga-afụ na gaghị na-ele ya gburugburu n'ụjọ ị ga-afụ na okwukwe ị ga-egudosi ike ị gaghị na-atụ ụjọ mmadụ nke a ma ọ bụ mmụọ ọbụla n'ihi na onye ahụ nọ n'ime gị karịrị onye ahụ nọ n'ime ụwa ihe bụ ụzọ nabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị o wee na-akasi gị obi o wee na-agba gị ume o wee na-eme ka dị elu karịsịa wulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a si chineke na-ebiawo onye nabatawo jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ n'ime nke ị ga-afụ mbuli na nzọpụta nke pụrụ iche ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile lee ndị olu gị ndị a ndị nọ n'okwu gị n'oge dị ugbu a onye nwe anyị ka ha ra bụ ndị nke nabatara jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta onye nwaanyị mere ha ebere ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị nke eketa oke ọ bụla n'ala eze gị dịka o wee kwesị na nkịtị wee nkwa n'aha jizọs kraịst bụ onye nwe amen gwa nwanne m nwoke na nwanne nwaanyị gwa mere nke a sochie na ịnụ okwu nke chineke na ịgụ okwu nke chineke na ịba na ekpere na itinye okwukwe n'ọlụ na ime dị ka akwụkwọ nsọ si wee gwa anyị si na-eme mgbe ị na-eme ihe ndị a niile ị ga-afụ mmeri na nzọpụta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen matani na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee ajụjụ maọbụ akụkọ mgbaama unu ga-enweta n'ikwu okwu 08056719493 maọbụkwa na 081 329 00 111 ka udo nke chineke nke chasị udo na-edere unu ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen